Ọ ga-aga bụ onye iji agwa m ihe ọrụ, chukwu ajọ di na nwunye na ezumezu na-akpa nkata ọfụma kasịla oke nwa ọbara ahụ dị n'ekwentị n'ugogbe anya ya ezughị ikpebi na eze anyị anwụọla mba ekweghị m ono oh obi dị m ụtọ na nkwudosi ike gị na ọnwụbeghị onye DPO kwuru otu ihe ahụ mgbe m hụrụ ya ụnyaahụ daalụ maka mbọ niile gị na ndị otu gị gbagoro otu ọnwa maka iche eze anyị mba na onowu ị kwesịghị ikele m maka na anyị ji ezi oge anyị ụgwọ ịhụnanya oke nwe ikwuru eziokwu onowu adị m njikere inye ndị uwe ojii ego ka ejiri chọọ eze oge anyị dị ka m siri nye oke nwa na ndị otu ya na mbụ imeela nịkọ daalụ rinne ka chi anyị kwụghachi gị mmaji mmaji ise onowu biko enwere ihe ọzọ na-enye m nsogbu e, kedu ihe ọ tupu eze oge anyị efuo akụrụ m ya 6.5 million naira maka ala obodo ahụ dị n'azụ ugbo m nke Didobe kọmuniti skuul nso n'iko chọrọ iji ala ahụ rụọ rice mil nke ga-enye ọtụtụ ndị yuutu obodo anyị ọrụ gbam onowu ndị mụ na ha na-arụkọ adịgo njikere ịkwụ balance of 2 million naira fọrọ mana ha chọrọ ka anyị bidogodo ọrụ ozugbo ozugbo biko ị nwere ike inye anyị biko eh, anyị akwụsịlagodo ọtụtụ ihe na nzukọ ndị ichie ma agaghịkwa anabata ihe ọbụla bụ okwu ala ugbu a ihe na-echu m ugbu a bụ ka anyị chọtagodo eze ogo ma ọ bụ ozu ya ma na ọ bụghị Ogechi na-ebe akwa n'ime ụlọ mama arapụgodi nwatakịrị a biko etiri m ya ihe maka na o kweghị iri nri Chinwe nna ya nịkọ mere etu ahụ mgbe ọ dị n'ọgbọ ya biko nwere ya ndidi ka ị hapụ gburu m nwatakịrị oo nne anụgo m mana aga m akwụsịkwa n'inye ya ara kpamkpam ka o wee nwee ike na-eri ihe ndị ọzọ ọ dị mma ọ ga-amasị m ka anyị kpaa nkata Ogechi dị naanị otu afọ ịkara ichere ukwu ruo otu afọ ọzọ tupu ịdị ime ọzọ mba o mama ụnụ ọ gị mma na m mụchara ụmụ niile m chọrọ ịmụ n'otu nzuwezie ike ahụ gị chọrọ ezumike mgbe ị mụchara nwa site na ndọkasị ahụ afọ ime dọkasịrị ya tupu ịmụ ọnwa nwa ọzọ mana ezuola m ike otu afọ tupu m tụrụ ime a gee m ntị nne ị kwesịrị izu ike karịa otu afọ ị nyekwa n'oge echi ohere ka o ruo afọ abụọ mama lee obi dị di m ụtọ nke ukwuu mgbe ọ nụrụ na ndị ime anyị nwekwara ụmụ ole anyị chọrọ ịmụ m nwere ike ime ụmụ ole unu chọrọ nke ahụ abụghị nsogbu ihe m na-ekwu bụ ka unu nye ohere n'etiti afọ ime na ibe ya ọ bụrụgodị na m chọrọ inye ohere mama m ọ ga-ekwekwa ọ ga-ekwe jide onwe ya e nwere ọtụtụ ụzọ ga-esi eme ya unu abụọ ga-ejegodu kpaa ya mana chetakwa na ị kwesịrị ka ị gaa chee ihe ị ga na-eme enweta ego ịma na ụmụ nwaanyị ezumezu anaghị echekwube di ha n'ihe niile bụ mkpa ha o nne anụgo m jide ka iji ị na-eme nke ọma jide ka iji ee ọ dị ime ọzọ ka ọ mụgoro ụmụ ise Stephanie o nwa asantị nwodo m mụrụ ya nwa ahụ. ya ka m na-ekwu nu amaghị m ihe mere ụlọma ji chọọ nnọọ igbo onwe ị mara ọsọ nsọ 27 years ka nwaanyị a 27 gịnị hmm. ọ dịkwa m n'oke onye dị 38 ma 40 years na anya nke m o <laughs> fiakwa irutego ehenụ na chenwụ eh? gị maka na obi gị na-eme m anti <clears throat> Nwamaka nnọ. daalụ stefani. ehe dị ya achọ eh, ka m gaa health center gaa nyere nọọsụ Chinyere aka ịma na ihe ị ga-agwa mama ma ọjọọ gị ebe m gara nke a bụ nkata mụ na gị abụọ gbado okwu anya ahụ. ngwa anti Nwamaka ka ọ dị o bye ehe obi m hmm? kedu ka njem Enugu nwa si gaa ha gara m n'udo mana enwetaghị m ya bụ ọrụ ha sịrị na enweghị ihe gosiri na m gara onwe ya bụ ọrụ anaghị ahụ ụzọ nke ọma maka na ọ bụrụ na ha na-ahụ ụzọ nke ọma ha ga-ama na ị ga-emenwune eme ya ọ bụrụ ọzi gị obi m <laughs> ha sịrị na ohere ọrụ ọzọ nwere ike ịdapụta tupu ngwụcha afọ a hmm, dị mma ka amaka ana m echekwana ịgwa prịnsịpal Jamil ka m bido kụziwara ndị otu egwu bọọlụ ụkwụ kọmuniti skuul ebe m na-enwekwa olileanya ideba ha na asọmpi egwuregwu bọọlụ n'isoche kansụl na-achịkọba hmm, nke bụ ezigbo echiche ihe mmụọ ma bụ na amụma gị enwechala isi tinyejara biko gaa kwado ka mkpọrọ gị pụọ ugbu a e <laughs> ka anyị mewe ihe niile n'ụzọ ziri ezi n'ụzọ ziri ezi ezigbo mkparịta ụka bụ ntọala ji alụmdi na nwunye eji m onwe m wee mara ọ ya mere m ji chọọ ka mụ na di m maka ya bụ ihe mana ọ sị na onweghị ihe anyị na-akpa ee pastọ ekwuru m etu ahụ maka naanị na ọ nụrụ na enyi ya nwaanyị na-eme ya ahụghị m uru dị na nhazi ọmụmụ n'ihi na nwanne m nwoke ọ dị mkpa ịhazi ezinụlọ gị maka ọtụtụ ihe o ebe m onwe m ga-agbakwa gị ume ma kwado ihe a mgbe ọbụla eziokwu ọ pụtara na ịmaghị na nhazi ọmụmụ na-enye aka nye ohere na ego mmefu eji azụ ụmụaka ndeewo pastọ Emeka obi dị m ụtọ na anyị na-akpa nkata ihe a bụ nkata dị oke mkpa di na nwunye ọbụla kwesịrị ịkpa o hmm, mụ na nwunye m na-abagide usoro ọmụmụ nke ezinụlọ gbaa m ọkpa n'eze ee gbasapụ obi gaa ka gị na nwunye gị kpaa ya ma hazie ezinụlọ unu maka na nwa Ebonyi nwa Ebonyi biko ka anyị hụ ntakịrị oge Mr and Mrs Atama aga m akwụsịtụ unu ebe a aga m ahụ n'ọzọ ọzọ ụbọchị ụka daalụ Pastor Emeka nwa Ebonyi achọọla m gị gaa ụlọ ugboro ugboro mana ị nọghị ya akara ekwentị gị ekwe nnweta eji m aka na ị nwetara ozi m gbaghara m pastọ ọ bụ gị resịrị ndị ụka ala ahụ afọ anọ gara aga ee pastọ ọ bụ m resịrị unu ya ihe a bụ nnukwu nghọtahie biko iwe gị adịla ọkụ maka otu nwanne m nwoke si kpa agwa mgbe ọ lọtara mụ na ya ga-akpa taa ebe m ga-eme ka anyị mata ihe anyị kpatara ndị ọma na-ebi n'udo ndị na-emekọ ihe ọnụ ihe ọma ka eji mara ụlọ chinwe biko wetu olu gị nke nke bụ wetu olu maka imete oge n'ụla mana kedu ihe mere mama ji chọọ itinye ọgba aghara n'etiti mụ na gị ọ bụghị ihe ị na-eche ọ bụ eziokwu na ọ gwara m okwu mana ihe niile o kwuru bụ maka ọdịmma anyị gwagodi m ihe wu ọdịmma anyị n'ime okwu a kwuwa eziokwu ọ na-echọpụtabeghị na ilekọta Ogechi ugbu a na-ahịazi arụ karịa ka ọ dị na mbụ ọkwa ada nne m na di na-abịa bịa nyere m aka mana ahụ gị na-agosi na ọ na-ahịa gị arụ ọ ga-akawanye njọ na afọ gị na-agbago ọ kaghị dị otu a ma ọ bụrụ na anyị chetukwuru nwa obere oge ka oge echi ruo opekata mpe afọ na-abụ ọ ya bụ uru nhazi ọmụmụ na-enye ọ bụkwa ihe a ka mama gbadoro ụkwụ na ya mgbe ọ na-agwa gị okwu ọ dị mma ngwanụ anyị ga-aga n'wepụ ya chukwu ajụ anyị amaghị ihe kwesịrị ekwesị anyị ga-eme ka anyị nwee ike hazie ọnọdụ ọmụmụ gị ọzọ oke nwa na nwunye ya ha emeela nke ha ọ fọrọ obere oge kịta o ruo 2 years nsogbu adịghị anyị ga-aga health center gaa họrọ n'usoro nhazi ọmụmụ nke ga-adị anyị mma ụtọ m <laughs> kwụsị ihe ọ sọrọ ya bụrụ ka anyị tụkwuru ala kpaa maka ya ma kwekọrịta mana cherekwa o ndị nhazi ọmụmụ ka mmekwa ka ị mara mmụọ ya ọ bụrụ nwa nwaanyị nsoro nhazi ọmụmụ na ahụ ga di tie mụtara gị nwa nwoke bife ekwuwe okwu nhazi ọmụmụ ọnya tọwakwa gị ọchị enyela onwe gị nsogbu hmm? ọ bụrụgodo ole na ọnwa nwaanyị ka ọ bụ nwa bụ nwa di na nwunye na ezumezu na-akpa nkata ọfụma m ụrụ ozugbo ozugbo deziri ọzọ okwu ga ha alọta ehe antọlachi enwemiwe ị nwere ihe ị nọ na-ekwu tupu nwata enyewe nsogbu a sị m na achọrọ m ka ị nye ụfọdụ ndị otu nzukọ ndị nne anyị ọzụzụ n'ọrụ ịkwa akwa a ka m ịbịago tupu ugbu a ka anyị kpaa ihe ha mana ofufe eze oge nwụrụ ọtụtụ mmadụ ahụ bịazie ghasasị ọtụtụ ihe eziokwu nke a si n'ọnwụ gomesi n'ọnya ihe niile bịa akawanye njọ ọ bụ ihe nwute ekwere m ekwentị ọlachi mana enwekwara m obere ihe ịma aka n'ihi na a ka m nwetara ọrụ ịkwa akwa ashebi maka agbamakwụkwọ nwanne onye isi oche kansụl ime obodo anyị o oh, nke a nọ ọ bụghị ma ị kwuru antị ọlachi mana ọrụ dị na ya ehika enwere m ọtụtụ akwa ndị m ga-akwa ịmakwa na ana m akwara nwanne m nwaanyị Doris akwa ọ na-ebunye ndị ahịa ya na Abakaliki nakwa Enugu aka gị jikwara eju ọzụzụ ọba agazi na-enwe isi ọkwa ya mba nụ antị ọlachi ọ ga-enwe isi aga m emere gị ya maka na ịbụ onye nke m ah, ah. gịnị mere o ji bụrụ naanị gị bataziri kedụkwanụ mama ugo ịmanụ ugo ebeela akwa ebe ihe gafere otu awa ha antị nwa amaka nsogbu dịkwa nsogbu kwa achọla m ebe niile mana ahụ m ya chichi siri m na ọ hụrụ ya n'elu ọkada na-aga paak isi gịnị anti ọ dịkwa ka mama ugo ahapụla nwa agba ọsọ maka na ọ agboro na paak kwuru na ọ hụrụ ya n'ime moto na-ahapụ ezumezu ọnwa gị nwaanyị bụ onye a ee eh, oh, ọ makakwa daalụ nọọsụ kedu ihe m ga-emere unu taa eh, nọọsụ anyị bịara ịjụta ase maka usoro nhazi ọmụmụ e nwere nakwa otu anyị ga-esi eme ya uju na amaka mana obi na-adị m otu oge ọbụla ịhụ na anyị na-eso nwunye gị nọọsụ enweghị ihe mma amaghị ime maka ọdịmma nwunye m <laughs> daalụ di m ọma nke a bụ ihe kacha tọọ ụtọ m nụgoro n'ọnụ nwoke kemgbe m bịara ezumezu <laughs> deme maazị nịkọ daalụ nọọsụ jide ka iji nke bụ eziokwu bụ na nweghịkwa mgbe m chere na Ogechi ka dị obere otu a ọ bụrụ na ama m ihe a anyị aka akpaghị ihe a akpa oge ahụ unu bịara n'izizi ị kwuru eziokwu ee mgbe chi foro onye bụ ụtụtụ ya ịmana n'inye ohere afọ abụọ maọbụ atọ tupu chi nwa atụrụ ime ọzọ ga-enyere ya ohere ọgbake nke ọma ma nyere ya aka ọ dị pịnọpịnọ ma dịkwa shap <laughs> ka anyị iche <laughs> ee ọ ga-enyekwara ya ohere o leta nwa ikpeazụ gị anya nke ọma hmm. tinye na ọ ga-enye aka ihe mmefu a na-emefu n'ezinụlọ agaghara ibu gị aka maazị nịkọ eziokwu ka ọ dị ugbu a unu agaghị ahọrọ ọnwụ nke ọbụla n'ihi na chinwe ka dị ime hmm. mana aga m eme ka unu mata usoro nhazi ọmụmụ dị iche iche nwere nke ọ ga-abụ na unu ga-enwe ike họrọ nke ga-adị unu mma hmm. mana nkwa m na-ekwu unu bụ na usoro nhazi ọmụmụ ọgbara ọhụrụ dị mma na nke dị ire ka m ga-enye Chinwe anyị ga-amalite ya ngwa ngwa ma Chinwe mụsara nwa jidekwanụ ka eji jisike mama nwete ọ fụrụ nwa mgbe nta ịmụhala nwa gị ugbu a ị gazikwa echekwa ihe mbụ ndị a n'ụlọ ọzọ nwadom ka m gbara gaa ụlọ gị nwanne m nwaanyị ka ọ bịa bịanye aka mba papa nwete nyere onwe gị nsogbu ka o nwere ihe ọsị ịga mee n'ụlọ ee biko ka m gaa ọsịsọ aga m alaghachi n'oge na-adịghị anya Stefani kedu ebe isi nne esi m ebe ebe m gara amụmụ ihe nke mgbede na taa mechie ọnụ gị ebe ahụ agara m ịbọ ọmụmụ ihe nke mgbede gị taa mana ị nọghị ebe ahụ agwara m na ị bịara ebe ahụ naanị otu mgbe kemgbe ị debara aha n'akwụkwọ ha agara m ebe ahụ ihe mere na agaghịzi m ọzọ bụ kedu onye bụ nwata nwoke ahụ onye ka ọ bụ gwa m nwata nwoke kwa mm. biko mama o nweghịkwa nwata nwoke ọbụla nna eji ebe mkpọtụ na-adịghị ọje gụọrọ onwe m akwụkwọ ọ dị ma anyị ga-akpọtapụzi nkata ma emechaa gaa dowegode akpa gị n'ime ụlọ ka ị gaa weta ngwa anyị ji arụ ọrụ o nwere ọrụ anyị ga-arụ ugbu a chere wu onu onye ahụ abụghị mama nwe ite gịnị mere ọ bịara ịmụ nwa ma omebeghị otu afọ mụrụ nwa ikpeazụ ọ gị gaa ihe gwara gị ma ọsịsọ ka m onwe m ga-akwado ime ya nwa echetara m ihe mgbu ọdịndụ ọnwụ ka mma nwaanyị a gabigara mgbe ọ bịara ịmụ nwa ikpeazụ ya nne ị chere na ị ga-amụnwu ya nwa gaa mee ihe m gwara gị mee tupu egbe eluigwe agbaghị ya gị ntị ebe ahụ ịma na onwe gị ihe anyị na-ezoro nwaanyị izo kedu ihe pụrụ iche mere na ọdịmma gị na ya gbanwere ndụ gị otu a nne ọtụtụ ndị mmadụ na-akpọ ya Mr boy ọ maara ka esi akwado mana akwalitekwe mmụọ ndị mmadụ elu hmm. mana obi dịkwa m ụtọ o n'ụlọ ị ga-eji na-enwe obi aṅụrị na ezumezu ọkwa ya nne mana Ngozi biko ka ọ bụrụ naanị enyi nkịtị ka gị na ya ga-abụ ugbu a maka na ọtụtụ ụmụ nwoke na-egosi agwa ọma zoo nke ọjọọ ha ọ dị mma nne m anụgo m ihe ị kwuru aga m akpachapụ anya biko kwa achọghị m ka ijehee ụzọ dịka m si mee mgbe m kpebiri ịlụ nna gị n'agbanyeghị ihe ndị niile m hụrụ nke gosiri na ọ bụghị ezi nwoke <laughs> nke a na-ewute nke ukwuu mana nne uche m dị na ya agara m ịhapụ ya mana ịhụnanya m nwere n'ebe ọ nọ ekweghị m ngwanụ lee n'ebe anyị hụtara onwe anyị taa ọ bụrụ na ọ bụghị gị echeghị ma Chukwudi a ga-abụ onye oji ego achụnta ego ọ bụ taa ya fọdụzie ị na-eme nke ọma nne m ana m ekele Chineke maka gị na Chukwudi ọ ka gaghị adịrị anyị mfe ịgbapụ n'aka nna gị ma ọ bụrụ na m mụrụ ụmụ karịa unu na-abụ ọ dị egwu nne ehe ọkwa ịma na ọ ka na-akpọ m n'ekwentị na-ajụ ma ya nọziela nke ọma ka ọ bịa kpọ gị ekpere m ka nwoke a hapụ anya aka o ekpebiela m na m agaghị ekwe ka ọ bịa binyere anyị so. ndị mere ejije a bụ Victor Okechukwu Loves Onyebuchi Ifesinachi Nwamini Nwaamaka Nwaafọ Rachel uche nne na Michael Chukwudị Nweke ndị dere ya gụnyere Busayo Iruemiobe Ikechukwu Ọdụm ndị hazi ya bụ ejije bụ Chika Igwe Ugomma Ọbụ Ose Isaac Nwaale Christopher S Rachel Ogbuagụ Ezaga Chibeze ọ bụrụ na ị chọrọ igere ihe omume jide ka iji n'efu pịa akara 421 na Airtel ndị na-ewetara gị ihe omume jide ka iji bụ ụlọọrụ mgbasa ozi steeti Ministry of Health na njikọ aka ụlọọrụ mgbasa ozi EBBC Art Council na EBS redio site na nkwado ndị mba Amerịka